ndị ikwe na ndị ekweghị dị na nchọpụta ebe igbo si tụrụ n'anya ihe mgbagwoju anya bụ n'obodo abụọ nọ n'isi ndọrọ ndọrọ abụ nri na agụleri bụ ọ tọrọ onye na onye dịka obodo abụọ ahụ si wee kwekọrịta anyị ga-egosi gị ihe abụọ ebe ha kwekọrịtara na ha si igbo ndị ọma njem ọnụ tata anyị erutego n'isi mmiri ebe akụkọ kọrọ na ihe niile si wee bido ebe abụọ ma mbala riva ebe ofu n'ime akụkọ anyị nụrụ kwuru na ụmụ Jekọb n'aka Gad bụ eri arali na arodi ji ọsọ wee gbapụ n'ijipt ebe a na-emegbu ụmụ isrel ka ha chọta ebe ọ ga-adịrị ha na mma ha wee site ebe a wee gbara ọsọ pụta n'ọma mbala rive anụnwa wee kwụsị eri wee pụta ebe a jezie na eri wee nọdụ ebe a ka igbo sizi wee gbasasịba ebe anyị nọpụ ebe a taata bụ ebe a na-akpọ eri holy landing site bụ ebe eri bụ nwa nke ise gad gad nwa nke ịsa jacob si israel wee bịaluo ala igbo ebe a bụ ebe dị asọ bụ ebe ha si bụ ebe a ka a na-akpọ agbanambọ ezu na ọmambala the confluence river of ezu and ọmambala bụ ebe eri si wee gbagota wee setụlụọ n'obodo a na-akpọ agụleri ọ bụ gịnị buteziri ndọrọ ndọrọ a ọ ndụ bụ isi ha na-eme ihe a ndị anyị nwa apụta na-eme mkpọtụ bikọs ilu ebe a sịghị n'ọha ma ilu ebe a mgbe ị batara na nri iwela na-arụfụ nke izizi bụ ebe anyị nọ n'Igbo bụ ijikọla Igbo niile nke a na-akpọ obu gari ndị nwere museum ebe establish those ebe edisplay those artifacts some of them are more than 500 years and all University of Ibadan all the way from Oyo State bịara ebe a because ha fụrụ ife dị na nga nke ịbụ ọ bụ na ile anya n'azụ bụ iwe eze agụve eze agụve bụ eze nke ịbụ ọchịla na Igbo nwụrụ ni 2960 years osi opi dị osi na-atọ ọ na-atọ nwa ovu mgbọrọ 3 trees nwere wongo di 2960 years na 1994 mgbe ndị Igbo pụtara wee jewe akwụkwọ wee nwetawa ihe site n'oge Nnamdi Azikiwe ha oge ha pụtara wee bata na gọọmenti ọchịchị o wee chọpụta ihe nrewo wee bịa na nri ịbịa n'ala nzelu ka o wee nyere ha aka wee dozie ala igbo ka ọ dị mma bịara ije a na 1956 nke ịbụọ bụ ebe a na-akpọ agbanaba ezu na agbanaba ezu na bụ ebe ahụ eri buturu o nwere ebe ọzọ dị nke ịtọ o nwere ebe ọzọ dị n'ala igbo ịbata na mizion anyị in fact ịnwawu the second museum enwere Nigeria after the National Museum Lagos anyị nwere more than 500 artifacts got from Nri ọbụgadị anyị na-awụ bụ ajọ ọtọ ka eji wee alụ ya na itekpoli simenti pụtara ọvụ bụ maka egwu maka ọkụ emebie ya ebe a ka nna m igbo niile bụ ụzọ wee bili nya bụ obi igbo niile n'obere obi m na abụrụ obi gị iche na obi igbo niile dị ewa igbo na ịtụso ọgba gị anyị nwere ma e, ancestral altar nya a na-akpọ ya iru ndị ichie ebe okposi na Ọtọnsi na ngwa agaliga na ọfọ na ikenga na ụmụ ihe dị iche iche ndị Igbo ji welee ayọ chukwu ayọyọ na nna nna ha ọ dị ebe a nwa